AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị udo dịrị gị ka onye nwe m nọnyere gị ka amara ya bụrụ nke gị ka ọ na-edu gị n'ụzọ gị niile n'ụbọchị taa anyị na-aga n'iru ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ cheta na isiokwu nke chịkọtara ihe nke anyị na-eme n'izu a bụ nke edekwasịrị ihe ndị Chineke gụrụ na nnupụ isi bụ ihe ndị nke na-emetụ Chineke na mkpụrụ obi mgbe ọbụla mmadụ nke o kere eke na-akpa agwa n'ụzọ dị otu a dịka anyị na-enyocha akwụkwọ detronọmi isi iri abụọ na asaa ọba amaokwu nke iri na asatọ ka anyị na-enyocha n'ụbọchị taa detronọmi isi iri abụọ na asaa amaokwu nke iri na asatọ na-asị onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-eme onye isi ka o jehie ụzọ onye a na-abụ ọnụ ka ọ bụ bụ onye na-eme onye isi ka o jehie ụzọ onye mụ na ya na-atụgharị uche onye bụ onye isi onye isi ọ bụ onye ahụ nke na-ana ahụ ụzọ ee onye ahụ o doro anya na ọ bụ onye isi ma ọ dị ọnọdụ mmadụ ga-enweta onwe ya agụọ ya dị ka onye kpuru ìsì mgbe mmadụ lọrọ ala na nghọta na amamihe iso otu ihe nke bịara n'ụzọ ya ma ọ bụ nke ọzọ a pụrụ ịhụ onye ahụ dị ka onye kpuru ìsì ọ bụrụ na onye dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche bịakute gị ịnata ndụmọdụ ịchọ ogbugbo na nramahụ nke dakwasịrị ya olee ụdị ndụmọdụ olee ụdị ntụziaka olee otu isi na-eduzi onye ahụ ụzọ ị na-eduzi onye ahụ n'ụzọ nke ọ ga-agapụ ndụ ka ọ bụ nke ga-eme ka ọnọdụ ya sie ike karịa onye Igbo na-ege ntị ị na-aghọta ihe anyị na-ekwu okwu ya ị na-aghọta isiokwu a nke ọma ọ bụrụ na mmadụ abịakwute gị onye lechara gị anya nwee obi ike na o rute n'ebe gị onwe gị nọ na ọ ga-anata ndụmọdụ nke ga-enyere ya aka ileba anya n'ihe nke na-eme na ndụ ya nke ọ na-apụghị ịhazi ya chọọ enyemaka site n'ebe gị onwe gị nọ olee ụdị ndụmọdụ ị na-enye onye dị otu a kedu ụdị nduzi nke ị na-eduzi ya ọ bụrụ na ọ bụ esemokwu pụtara n'ezinụlọ n'etiti nwanne na nwanne ị na-enye ndụmọdụ nke ga-eme ka ọkụ nyụọ na ezinụlọ ahụ ka ị na-enye ha ndụmọdụ nke ga-eme ka ha dị ndụ eleghị anya ndị a bụ ụmụaka na-enweghị nna gbakutere gị ịchọ otu udo ga-esi wee bata ma ọ bụrụ rịị na ọ dị ihe mere udo nke ezinụlọ ahụ olee ụdị ndụmọdụ ị na-enye ndị dị otu a ọ bụrụ na nwatakịrị na-amaghị ihe bịakutere gị nwatakịrị nna ya nwụchuru anwụchu ọ dịghị ihe gbasara oke ala ọ maara ọ dịghị ihe dị ka nke ya doro ya anya ya elechaa gị anya dị ka okenye okenye abụdịghị isi awọ mgbe mmadụ lere gị anya hụ na ọ nwere ike inweta echiche nke ga-enyere ya aka isi na nramahụ ya pụọ bịakute gị ma ị tọrọ onye ahụ ma ọ bụ onye ahụ tọrọ gị ọ na gị dị ka onye gbalitere agbalite ya ka m ji na-achọ ime ka anyị mata n'ụbọchị taa na okenye abụghị naanị onye gbara isi awọ ọ dịkwa m mkpa ime ka anyị ghọta n'ụbọchị taa na onye kpuru isi abụghị naanị onye ji mkpara ma ọ bụ onye a na-edu edu mgbe mmadụ chọtara ndụmọdụ n'aka gị ntụziaka ọ pụtara na onye ahụ bụ onye a na-edu edu n'akụkụ nke ahụ onye ahụ kpuru isi ọ chọrọ ka eduzie ya ụzọ olee ụdị nduzi ụzọ nke ị na-eduzi onye dị otu a ị ga-eduba nwatakịrị a bịara ịchọ nduzi n'aka gị n'ọnọdụ nke ga-eme ka ndị okenye ndị ọzọ laa ya n'iyi ebe ọ bụ na ọ dịbeghị ihe ọ maara n'ụwa ị na-etinye ụmụaka ndị a bịara ịchọ ndụmọdụ n'aka gị ntụziaka n'aka gị nke ga-eme ka obi tiwa nne ha ebe anyị mara atụ sị na ọ pụrụ ịbụ ụmụaka ndị na-enweghị nna ka nne ha nwụọ chee na ọ dịkwaghị ebe udo si abata n'ezinụlọ ha a na-eme ka anyị mata n'ụbọchị taa sị na onye ahụ nke na-eme ka onye isi hee ụzọ na nkọcha ga-adakwasị ya na ahụhụ ga-adịrị ya gị onye mụ na ya na-atụgharị uche olee ụdị mmadụ mụ na gị bụ na gburugburu ebe e nwetara anyị n'ezinụlọ anyị na amaala n'ụlọ nzukọ Chineke a na-ahụ anyị dịka ezi ndị nduzi olee ụdị okwu anyị na-ekwu ma ọ bụrụ na akpọ anyị bịa leba anya n'oke ala wara ụmụaka na-enweghị nne na nna ala ka udo wee dị anyị na-esi aṅa eme ya anyị na-eleba anya n'ụka a otu ọ ga-abụ mgbe anyị mechara ihe ndị a dum anyị mere alọghachiri anyị ụmụaka ndị a kwesịrị irite uru na ihe nna hapụrụ ha abụrụ ndị gbaa aka gị onye mụ na ya na-atụgharị uche ihe ndị a anyị na-arụtụ aka n'ụbọchị taa leba ha anya werekwa akwụkwọ detronọmi nke a bụ ndụmọdụ nke chineke nye ụmụ isrel nke ga-eme ka ha wee rite uru n'ala ahụ nke chineke kwere ha na nkwa ihe m na ime ka anyị mata bụ na ọ dị ụzọ anyị ga-eso wee rite uru na atụmatụ na echiche niile nke chineke na-echere anyị ma anyị agaghị ije n'ụzọ dị otu ahụ n'ezie kama irite uru anyị enwe nkọcha mgbe nkọcha batara n'ime ndụ onye ọ bụla nke kpọrọ onwe ya onye nke Chineke ị ga-achọpụta na ọganiru adịkwaghị lefuekwa anyị ihe ndị anyị na-akpọ ọganiru ọganiru adịghị ghọta m nke ọma ihe ọsọrọ gị kpaa n'ego ihe ọsọrọ gị wee na akụ na ụba ihe ọsọrọ gị wee n'echiche ma agbata gị na Chineke adịghị na mma n'ezie ị na-ebi ndụ n'ime nkọcha nke a ga abụ oke gị ị bụ nwa Chineke ị bụ okenye nke na-eduhie ụmụaka ndị nọ gị n'akụkụ ka ị bụ onye nduzi ajụjụ a ka m chọrọ ka ịleba onwe gị anya saa n'ime obi gị anyị ekelela onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka udo na amara chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen mara na ị nwere ike ịkụrụ anyị na'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at maọbụ awrnigeria at gmail at gmail ezi enyi m ọma na-ege ntị mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke pụrụ iche nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ọtụla egwu ọtụla atụla egwu nkịta m nọnyere atụla egwu atụla egwu nkịta m nọnyere ohere ma kelee ndị nsabụ ụmụ akwụkwọ ndị nọ na bapok University arịa ekpere anyị bụ ka Chineke nọnyere unu ka ọ gọzie unu ka onye unu mmamizu na ogologo ndụ na ahụ isi ike unu emeela ndị nsabụ na abụ ọma nke unu nyere anyị ezi enyi m ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ekele dịrị chineke ihe onye mewekwara ka anyị hụ ihe ụbọchị nke taa ọ na-anọnyere anyị olee otu ị dị gị onye na-ege m ntị ka amara chineke ga n'ihu na ị na-abara gị ụba ka anyị hụdata isi n'ara ike ma gaa n'ihu n'okwu agbamume nke anyị nwere taa ezi chineke anyị nna dị nsọ onye bi n'eluigwe onye okike imeela n'ihi ịdị mma gị n'ebe anyị nọ anyị na-echetakwara gị obodo anyị bụ naijiria n'ala igbo ebe anyị si pụta na-asị gị chineke kwee ka udo gị na-achị achị n'ebe ndị a niile ọka nke mgbe anyị na-anụ okwu gị kwee ka anyị na-etinye ya n'ọlụ ka ihe na-adịrị anyị na mma n'aha jizọs amen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ n'ụbọchị taa site n'akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke atọ akwụkwọ timoti nke abụọ isi abụọ amaokwu nke atọ so m hụjukọ anya dịka onye agha ọma nke kraịst jizọs so m hụjukọ anya dịka onye agha ọma nke kraịst jizọs isiokwu anyị n'oge a bụ ị pụrụ inwe nnagide ị inwe nnagide mgbe ụfọ a na-asị n'eziokwu eziokwu na-akụ ilu mana agaghị iji na ọ na-akụ ilu ghara ị na-akụ ya n'ihi na ihe kụrụ ilu na-emechakwa tọọkwa bịrịbịrị ọ ka mma na anyị kwuru eziokwu n'ihi na ọ na-agba ume ọ na-enye ike n'ihi na chineke anyị bụ chineke nke na-ekwu eziokwu onye ọbụla nke na-ekwu okwu chineke na-ekwughị ya dịka eziokwu chineke si dị ebidobeghị n'ime ndụ anyị na-ebi taa ruo kwa mgbe jizọs ga-abịa anyị gị na-enwe ntaramahụhụ n'agbanyeghị otu niile ị ga-esi kpakọta onwe gị ọnụ ka ị ghara ịba n'ihe ize ndụ ka ị ghara ịba naramahụ ka ị ghara inwe ihe isi ike ihe isi ike ga-ịgba gị gburugburu ọ bụ ya mere dịka anyị gụrụ n'akwụkwọ timoti pọl na-edere timoti akwụkwọ si so mụ hụjuko anya dịka onye agha nke kraịst ọ dị ọtụtụ ihe nke ga-eme ka anyị nwee nramahụ ma ọ bụ ịhụju anya kemgbe ọ dabere n'okwukwe nke anyị kwere okwukwe anyị kwere mana na ọ dị alaeze abụọ ndị nọ na ndọrọ ndọrọ n'oge nke a alaeze chineke na alaeze ekwensu alaeze chineke bụ alaeze nke na-adị iru ebighị ebi alaeze ekwensu bụ alaeze nke bịara ịgba onye kere ya mgbe okpuru ọ bụ alaeze nke na-agaghị ịdị mana alaeze abụọ adabere dabere na nhọrọ ikwenyere eziokwu onye ọbụla nọ n'ịtụ egwu chineke onye nọ n'alaeze nke ekwensu gị na-agba ya ụkwụ gị na-akụnyere ya ụkwụ n'ụzọ niile mgbe ụfọ ọ dị ihe ime gị abịasị na imere ya mgbe ụfọ ha gị ime onwe ha ha dị ka gị na ha eso na-aga naanị ihe ha chọrọ ime bụ ime ka ịba n'ime ihe ize ndụ mgbe ahụ ụkwụ gị chịpụrụ ha chịa gị ọchị si ha kwa anyị gwara gị <laughs> na anyị ga-enweta gị ha anyị enwetala n'oge ihe ndị a niile bụ ihe mere ihe isi ike ga iji dị ịkpachapụ anya si na ị gaghị ikwe ka ọ dị ha ga ọgba ọgbaghara n'ụzọ niile abịa na nke ọzọ anyị lekwa anya n'ebe ahụ anyị si were ihe ọgụgụ nke akwụkwọ nsọ na amaokwu nke iri ya nke bụ timoti nke abụọ isi abụọ amaokwu nke iri ọ dị ihe pọl mere ka o wee kwa anya bụ ihe anyị ga-eji nwee ntaramahụhụ maọbụ ihe isi ike ọ si ebe ahụ n'ihi nke a ka m nwere ntachi obi n'ihi n'ihe niile n'ihi ndị arọpụtara ka ha onwe ha wee ruekwa nzọpụta nke dị n'ime kraịst jizọs ya na ebube ebighị ebi mgbe ụfụ anyị na-enwe bụ ka ndị ọzọ wee nwee ike nwee ntachi obi na aramahụ nke ha ụzọ anyị na-agabiga bụ ka ndị ọzọ nwee ike gabiga ya n'ihi jizọs na onwe ya nwere ike ime ihe niile o nwere ike ịsị na ya agaghị nwụ mana n'ihi ka anyị hụ na olileanya dị mgbe anyị na-aga ọbụna dị n'ọnụ ọnwụ jizọs nwere ogologo ntachi obi nwụọ ọnwụ ọ bụ ihe anyị ga-eji nwee nramahụ n'ime ndụ a ụfọ dabere onwe anyị anyị ga-enwe nramahụ iji hụ na okwukwe anyị kwere na jizọs na-adịgide nke ọzọ bụrụ na anyị ga-enwe nramahụ iji hụ na ndị ọzọ kwekwara na jizọs ga-enwe ike ijidesi okwukwe ha aka ike n'ihi na ọsọ anyị na-agba ọ bụ eziokwu na a na-agba ya n'otu n'otu mana ejikọrọ aka ọnụ na-agba ya ọṅụ anyị niile ga-izu oke ma ọ bụrụ na anyị niile baa n'ala eze chineke anyị legwe anya n'ihe dịrị n'akwụkwọ matiu isi iri abụọ na anọ amaokwu nke iri na atọ akwụkwọ matiu isi iri abụọ na anọ amaokwu nke iri na atọ ma onye nwere ntachi obi nọgide rue ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta ọ bụ ya bụ ihe mere anyị ga-eji nwee agbamume maọbụ nagide ihe isi ike niile ndị na-abịa n'ihu anyị n'ihi gịnị nke ahụ na-abịa n'ihu gị dịka onye kwesịrị ike na chineke ịnọgidesi ike n'ime ya ruo ọgwụgwụ ya ị ga-enwe ndụ ebighị ebi nke ahụkwa ị na-eme n'ihi ndị ọzọ ndị a ga-agbapụta ịnọgidesi ike n'ime ya mgbe jizọs ga-apụta ị ga-ịhụ ọtụtụ igwe mmadụ ndị a na-agbapụta n'ihi okwukwe nke ikwere na jizọs n'ihi ya nye ọṅụ nke mmeri nke dị anyị n'ihu nke anyị gụpụtara n'akwụkwọ matiu isi iri abụọ na na amaokwu nke iri na atọ bụ ihe anyị ji na-enwe nkwamike onye nke na-anagide onye nke na-enwe ogologo ntachi obi ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta nzọpụta anyị ezubeghị oke ugbu a ma ọ bụrụ na anyị enweghị ogologo ntachi obi otu ihe mee n'ihe abụọ ndị a jizọs apụta na mbara igwe ojii ahụ anyị dịka ndị kwesịrị ntụkwasị obi ma ọ bụ anyị ekubie ume n'ime ịdị nsọ na ikwesị ntụkwasị obi n'ime jizọs ihe abụọ a otu ga-emerịrị mgbe ahụ ka ọnwa anyị ga-ezu oke ọ bụkwa ya bụ ihe anyị ji na-agba onwe anyị ume taa sị na anyị pụrụ inwe nnagide n'ihi na anyị nwere olileanya olileanya na ndụ ebighị ebi dị olileanya na eze. nke nramahụ na ihe isi ike na mmehie na ihe ọjọọ ọbụla na-agaghị dị n'ime ya olileanya n'ụwa nke ga-ejupụta n'ọṅụ anyị enweghị ike kọwacha ụwa ọhụrụ nke jizọs na-aga iweta ọ bụ ya bụ akwamike anyị ji na-anagide ihe niile ma ihe ọma ma ihe ọjọọ nke a chineke sị na ọ na-alụ ka ọrụ iwetara ndị maara ya ezi ihe anyị na-anagidecha ya ọ bụ ya bụ ọdịmkpa ọ dị uru ọ baara anyị n'ụbọchị taa n'agbanyeghị ọnọdụ ọbụla ị hụrụ onwe gị n'agbanyeghị ebe ọbụla ị nọ wee nagide otu n'ihi ịbụ onye na-eso ụzọ jizọs nke ọzọ bụrụ ọ dị ndị na-ele gị anya n'ihi ihe ị na-agabiga ka ha nwee ike gabiga nke ọzọ bụrụ na ọsọ ịgba ọsọ anyị ọṅụ jupụtara ya ka anyị kpee ekpere ime na nna anyị nke eluigwe n'ihi olileanya nke dịrị anyị n'ime jizọs nye anyị nnagide n'ụzọ niile ka anyị wee nagide ma merie ụwa a ọbụna mgbe ị ga-apụta ihe na mbara igwe ojii ka ahụ anyị dịka ndị kwesịrị ntụkwasị obi n'aha jizọs bụ onye gbapụtara anyị ka anyị na-arịọ unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka World ozi nke nzọpụta obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye wetara anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka onye gị ogologo ndụ na-ahụ isi ike n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị mara na ozioma nkịta, taa anyị nwere ike ige ya na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo

ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo